ndị be anyị kene na asị ebuli ụzọ ezu onye ọzọ n'iso dịka igbo kwomkwom nwanne anyị nwoke anụ nwa nọ Hamburg Germany Hamburg ka Odinburg Germany amazụkwa m ihe ị na na-emebi ya for cruise mana kịta afọ gọmini bụ onye ara ma ihe ịma na enwere onye ara m ihe o nwere onye ara ma ihe ịma ebezi aka ịbụzi onye ara m ihe imepego ọnụ si na mbaka na mbaka na-ebulu ụmụazị igbo anyị na mbaka na-akpọrọ mmadụ polis na mbaka na-arestị ụmụ igbo anyị why why mbaka ọkpụrụ nwanne gị nke o ji akpụrụ nwanne gị onwe onye pụtago gosi gị evidensị na mbaka bịa kpụrụ m see ihe anụnwa I don't know this kind of hatred na engineer in the heart of people o mgbe osu mkpụrụ anụnwụrụ na-akụ n'ime ụmụazị mmadụ ya eguru chịkọbara si onye solukpobi ihe alụ okpu eze mgbe ihe alụ ya ewere ọchịchị ọchịbụ onye ọbụla this thing anụnwụ unu na-eme is well nenenu vidio anụnwa ndị be I don't wanna be locked at Yeah. I know jealousy. What did love and to be? Mm mm-hmm. To love keep us together. Sunset love, sunset love, sunset love, sunset love. Kalanja, ja, kalanja. To give us what you need. ụtụtụ ọma nọ igbo ndị be anyị asa onye ụnụ na-anụ unu ya wụ nwoke dị nwa odide nke kingdom dịka ozi na-abịara anyị ife anyị nụrụ dịka ozi na-abịara anyị farambaka a sị na ijizi polisi akpọkọrọ ụmụazị be anyị na-akpọchi isi na nga ọgwụkwaghị ibe ebe ịsa nụrụ ebe ịsa nụrụ na ewelebere m fada papa gị dibịa imegide soro ịchọzi ime n'ụdị papa gị ijechie fada ichichazie fada iwelebere m fada onweghị mgbe ejikwu na iji eji polisi na-abụkọrọ ụmụazị be anyị so ịhafụgo ọrụ fada kịta lụwazie ọnadatin oyibeghara agwa gị ije tinyere ndị politishans mkpu ị na-eje na Abuja a na-evu ịga ego ịhapụgo the wes of Catholic Church mewezie ọnadatin abụtụbeghị m reverend fada na-eme mirakụl na-asụ ụlọ moromoro moro shakara karakara gboro gboro gboro bụ afụtụbeghị nye ụnụ nwawo ndị ọmụta ọgbakarịa ndị wetara ụnụ ụka na wetara ụnụ ụka na aka na ihe ya otu a wetara ụnụ ụnụ gazi ekpocha ebe ya nri tikowe ya ihe fara mba ka dakwara na ada ife ahụ dị act of failure because ọnwụ ndị na ọnwụhụ act of failure ị gaghị na-akpọ polisi na akpụkọrọ ụmụazị bai mgbe ichiri fada echichara gị fada onweghị na ị nwere ọ ndị mmadụ ya ị na-eme arrest na-akpụkọrọ na-eso na ije na prison ha jukwere eju n'ọhịa ka ị na-emezi sekretịrị anaba ya ejidego gị papa ga-ejidego gị mmụọ ndụ vileji unu niile ahụ ịgbakọtara azụ ejidego gị ana igbo ejidego gị the spirit of ụmụazị be anyị anyị amaghị aware about ejidego gị so ihe awụ confession ihe awụ asịsa ka ịsara ihe ahụ most of ụmụazị be anya ya amahadị wel about na awụrụgo ụmụazị ị na-akpọkọrọ sekretiri na-akpọchi isi na nga o otu ọzọ mmadụ si asa asịsa na-awụghị otu a ife niile anyị mere na nzuzo ife niile anyị mechara sekretiri ọ pụtago ife <coughs> nekwe ihe n'ebe a ọ bụrụ na ihe a abataghị n'ụlọ ụka gị onweghị otu anyị kara isi mma na ụmụazị be anyị niile a na-achọ achọ n'ọgụ nwa jide ha kpọchi isi ha na nga ịpụta gị ime IPOB sikwara gị ịpụta spai Simon Ekpa jikwara gwa gị gee ya ntị mana ịgazie isi n'azụ na-agbakọrọ ụmụazị ahụ na-akpọchi isibe na nga ịpụta n'ime ụlọ ụka gị prichie na ewu kristi na-esọpọtụrụ e, e ụmụazị be anyị disandat na na nidizi ha those people agwara m ụnụ na ndị anyị na-awọship wu ndị na-egbu anyị those people na-agbakwuru na-egbu gị those people na-alacha ike na asala ha efere na-emere ha every down thing na-egbu ha ya egbu they do not mean anything good for me and you ma fara mbaka ndụ fara niile ahụ epụrụ di ya kedu onye polisi kedu otu fara mbaka ga-esi were polisi na-eme ụmụazị be ya arest ojie na Abuja ọgba wute ndị politishans evu ihe ga ọpụta okwu ofu ihe gịnị mere ọnụ ha na katọlik chọọchị nke ya kaba ahụ na-esi aka onweghị onye ọzọ esi eme katọlik chọọchị na-awụhụ n'afa nna na nwa na mmụọ nsọ na ngozi nke chukwu na ngozi nke ụwa na ịfụnanya nke chukwu na dịrị unu niile ebido dobe maasị ibe ejeghị elu wanawa ngwụcha ya ozugbo na abanụ misa gwụsiwo asị gị ekene dịrị chukwu agụrụzi egwu naana ekene dịrị nna dịrị otuto dịrị onye nwe anyị chukwu otito dịrị nna dịrị ya ezu ụwa niile onye ọwụna anasa mgbe a katọlik chọọchị na-adụ ezigbote ụtọ ama m ihe fada mbaka jiri jelụwa gburughara gburughara gburughara ya di ya bido mebela ogborogborobo sherebamamamama sherebama ekpetarịtakum diga ibe ahụ ọsụrụ ibido na-asụ ma awụsa na-asụ na na-asụ gbogbotigwu ọ ibe niile anyị sụkọrọ ọ ibe niile anyị jere adịba ya ibe niile anyị jere adị ya na katọlik ọya nwa ka e jiri ụmụazị be anyị gwara gị na ọ ha one a ka esi eme ije kpọbara ba polisi ọ bụrụ na ị gaghị rerizie ụmụazị niile ahụ ị kpụrụ kpọchi isie na polisi ma ndị egbugoro egbu anyị na-anwa ha anyị na kịta ama ibe niile mere anyị fada mba ka ọ bụrụ na ị gaghị rerizi ụmụazị be anyị niile ịkpọchi isiri na nga nna anịkwe na anya ị ga-anọ kịta ndị ụka nakọrọ gọọmenti ọchịchị chịbazi anyị ga-anọ na ndị ụka emewe onye kwuo onye ebubere onye ebere ibu n'ihu kwuru anwụrụ ya kpọchie nna na-achị ya dis vidiyo ka o ruo fada mbaka aka ịmara ụmụ be anyị siri na nga gwa anyị ebe ba nọ jee lere izi ebe militri ọwụghị ọrụ gị ị na-alụbezi oke nke na ịzụhụ na katọlik mishọn ọwụ amụrụ na katọlik mishọn ekwuru ọbịa dayasis ọnịcha branchị mgbe enwebeghị ọka dayasis so atọrọ m ọkada ya si isi anyị na-abụ amaghị m aha onye edo umeghị onye ozi na iwu ndị ụka na ije eje kpọrọ ndị be anyị polisi nke ahụ ewere egbu agha akwụkwọ na roma a ga-achụ gụ na fada a ga-achụ agbụ aga akwụkwọ ndị ka gị mara ibe wonyite ya egbu aga akwụkwọ ebe ahụ ị na-achụọ gị n'ọrụ imidetiri so mụnwa ji obi chineke na-ayọ gị sụgụ e were ọsọ were ije jee rerizie ụmụazị be anyị niile idobere na nga ife ọsọ kwara fa mee ha ụhụ ọrụ gị ikpe tọrọba nga ọrụ gị ikpere be ekpere kaba chegharịa were ike gị niile ahụ iso na were ebe ebere ka ụmụazị be anyị niile na-akparị gị gaba kwụsị ịkparị gị na fada mbaka ejike eme mba nwa mbaka ọgụ ee ndị ndị ndị eji asụrụ ha e asụrụ gị asụsụ gị ahụ ife niile ahụ ị na-asụ ee o ji asụrụ gị asụsụ gị ahụ niile ka ọ baa gị n'ụvụrụ baa gị n'ụmị fada mbaka polisi goro nazie ya uzu na-ekpokọrọ ụmụazị be anyị na-awụba azụ n'ime nga fada mbaka ụnụ nwa anụ na-eri ụmụnne anyị hmm? fada mbaka ọnụ nwa wụ anụ na-eri ụmụnne anyị ịbatara vileji niile na ọgbụ aharado omeghị onye nwe ebe ụmụ onye ọwụna ụjọ na-atụ onye ọwụna so ụnụ nwawo ndị ojii akwa ọcha tikọcha onye ọwụna na ọgbụ aghara na ụnụ na-akpọ polisi na sekretari amakpuo na ndụ fada adọnọ hmm? amaghị m na ndụ fada jezi na-eje na-akpọrọ ndụ be anyị polisi adọnọ that reverend fada can arest ndị ọ na-enyechi ndị ọ na-ekpere ekpere <laughs> fada mbaka ike ebere agwụna gị ike mirakụl agwụna gị ndị a gwara gị kpebere ebere ka i jere kpụrụ kpọchi isie na nga chudewere eze be anyị ị na-afụkwa ihe nna afụ fada mbaka anwụkọrọcha na ụmụazị be anyị kpọchi isi efe na nga sekretịrị <laughs> witi ndị agboro jizọs ya witi ndị agboro jizọs ya ndị a na-agbọ m iyi na kọment sekshọn ọba ji ụmụazị be anyị fa na-eji atụtụ kọlọba na ofu na ofu na-akpọchi isi beda nga hmm? gọvanọ ọnya jiniọ <laughs> ọ gọvanọ ka ịwụ ụnụ nwere ụmụ na-amazi ha ọrụ ụnụ fada mbaka na-emezi arrest ndị amị na ndị polisi na-ejezi ụka ebuka obi for deliverance na everything na Nigeria is upside down fada mbaka is arresting his members the church members nigerian armies and nigerian police agoye nta ebuka ebukobi asi ebuka obi ka o ya aka one a n'isi kpaa onye amị chineke <laughs> come home na home is not more home again everything is eh, scandinavia fada mbaka is arresting the people instead of giving them allocacy <laughs> na everything in nigeria uvc <laughs> omeghe onye na-azazikwu ahụ ya the people bearing fakeness are producing they are producing insult. If you insult them back, eh, they will say you insulted them. They will not say that they, they, they, first, they first insult you or they first insult you. Hmm? They call me you, they call me everything. They see you, they will call you God. Because they have turned me to hmm? Look at your five fine babes, five fine girls, five fine queens. all of you have been used to be arresting our own people ụmụnne alụ na-eme ndị na-enye anyị ọtụmọgbọ ndị na-enye anyị anointing na-akpọrọ anyị polisi na ọwụda anyị ekwezighị na anointing ahụ chineke gaasị ọgbadịdọgụ dịkwa ahụ ọ na-aza Filip Filip devils Filip devil so ebe ọ dị ya babara O onweghị onye ji aza ezigbote afa ya onweghị onye ji aza afa ya just look at them where these guys chago ogwebe in different forms na-aza fake names <laughs> ikolo a na-edo interwood links ị na-abụkwa ibe nna afụ fada ejike eme mba ka akpọkọrọchara ụmụazị be tụcha afa ngada na kọrọ bribe eme ọsọgụ na o mepere ọbọm monastri ebe o mepere nke a mepee nke a nwa nọ biznes ka fada mbaka na-eme Fadambaka wọndụ mere dibia Fadambaka papa ya lụrụ dibia wee wee ọ lụtaghị ọnụ ya na dibia ọwụ na mbaka papa nọ ndụ today ọ kara iso na ndị na-agwụ oke ite ọ <laughs> ife ọjọọ papa mbaka mere mere mbaka ji gbafu gbabara n'ime ụlọ ụka kịta ọ gbabarago n'ime unu uke stil ọ na-alụ ha alụ ahụ papa ya lụrụ Fadambaka iwu ha ezigbo mmadụ asụrọ ngazi na ị na-eji agbụ polisi to ndị Igbo iwu ha ezigbo mmadụ anụ Igbo ga-achụbagharịbago n'orie na afọ na nkwọ na eke ịmasị nsi etiwere ha gị ife tikata gị ife bifo ga kwupụta ya ekwupụta andị tata ya m nụrụgo ya onweghị mba wee n'ogoghị mba ka edu ezigbote alụlụ ana onweghị ndị fada na germany a nwere ike ije kpọọ polisi mee ndị germany arest everything mba anyị wụ upside down ka ọ na-atọ ọnụ ya onweghị ndị polisi anywhere nwere ike ije were polisi enweghị ndị reverend fada anywhere nke asụ amaka nna nwanne ụnụ amachasịghị ibe ike ụnọ na-emedo mma ụnụ a na-agbado m iyi na Germany hia ụnọ ji abịanwu Germany ụnọ na-akpọnwu dum iyi ụnụ na-agbado m iyi na Germany hia ịba igodo moto jee Lagos agwa gị na iji akwụta 30,000 iji ya nna jenu zuo ike ọsịsọ na ego moto dị expensive bụ ụnụ ife iro na-eme naira kịta o jide o ji hama na-akụta ọsị naira amaghị na naira o ji emechakwa akwụrụ gbakekwa again eh? don't allow me to issue with you physically onye ji fake name nọ na-agwa gị okwu hie nwanne iji evu ụzọ were gere ezigbote afa gị ka a mara na iji akwụrụ nwunyikwe n'ọkpa gị na-agba na eze ezigbote afa gị eh? Chukwuma Chinyere nne ọwụrụ na a na-ala gị ala ijee ka ala gị unu niile agba onowu igbo apịawa anụ azụ. ndụ ndụ ndụ ndụ ndụ ndụ ndụ ụwa ndụ ndụ ndụ ndụ from bed to bed hmm? onowu igbo a jire gị ụnụ pịawa ahụ n'azụ ụnụ na-esogharị traditional nwoke dị ka m pịwafụgo n'azụ again ijere spik ejire gị ụnụ pịara isi ewu n'azụ ama ụnụ ama na ife ụnụ na-emewe ụnụ jeghara egbe agbụfụ sketi laa ọtọ agbakọ ya ụnụ mmiri wute mmiri nke ụnụ nọnsensị ka ụnụ na-eme ọsịsọ unu bi unu evu generation unu ga-apas omeghe omene people agaghị omeghe onye ga-amụrụ ibe from unu nwa onye meghachi fes tawn ọnụ bịa hia na-ezuzu jeede n'ebe ijere spik na-apịawasị ụnọ azụ jeede n'ebe onowu igbo na-apịawasị ụnọ azụ agwa ofu onye bụrụ na ahụ eke ibi ijere kwuru onowu kwue tradishonal nwoke dịkwue nebara okwu ha anya n'eziokwu ụmụ nwaanyị niile anyị pụrụ ụnụ awụzighị ụmụ nwaanyị ebe chekọrọgo ibe n'ọtụ ụnụ tikọ ibe n'ọtụ ụnụ ụnụ adụzikwa ha complete mụnwa na-agwa ya ụnụ na-egbegharị akwụna na akwụnagharị kwụnagharị nwoke nọriwud ndị nọrịwud alagide n'ụnụ lagide ụnụ lagide ụnụ lajisicha ụnụ biskiti bol nọcha ụnụ na hie alajizi biskiti ụnụ ọ nazi eme kpịtịkpịm kpịtịkpịm ọ na-agba isi ije gote anụ ezi ijegoro anụ ezi saịdị ya ha ọ na-enwe biskit bon na-ata ma anụ na-atakọrọ ma biskit bon ahụ e. so biskit bon nọghị n'ụnụ ha a na-akpọ ya na res ụnụ ogbeji izichego ọ nazi eme kpetekem kpetekem ụmụ nwoke alakasịcha n'ụlọ a na-abịaziri ehihie a na-alakasị ụlọ alakasị ife aha na-ama nwa na ọ bụrụ na ị ga-aprezavu ya mana ọ bụrụ ha na-eprezavụ ya na-eje na-esuru onye azụrụ onye ezuru onye azụrụ onye ezuru onye azụrụ onye ezuru nne bifo onye esu tọkọcha aha gị ee eh, nne ma na izu iduzi complete ije na-eje goolu ma nkarịsị ma alụm stedi <laughs> ịfụrụ ibe a na oneọdụ odeaka ọnọdụ na Zion <laughs> onwezi ị na-akparị m ozu ọtọ ịdụ ka abama <laughs> nene onwe anya ọsịsọ jee ịba dị mụ na ewere mmiri odo ịgbasa mpala ị na-enene ya ọrụ ọdụ na ọhụrụ <laughs> ka owu igbo na-ekwu ọdụ a <laughs> ọhụrụ ka ijere spik na-ekwu so ụnụ apụtazi na my social media afarimatụ jeru na zayon ka ụnụ bụ ibe eji ụnụ eme ụnụ niile onweghị kwebụrụ ụnụ ya ụnụ vufutara onwe ụnụ ba ije buru baịbụl unu vụfutara onwe unu banye ije buru baịbụl bikos anyị ma akparamagwa onye ọwụna na na-achị anyị my vidio ka m nwetakwa nwaanyị ọwụ na alaka asịrị na ofu unu ka eji atụfụta gị ihe ejiri ụnụ alaka asị ya ụnụ oyibo okongwu dibia kwuru ofu eze ofu akpakara ofu dibia bụ ofu nwaanyị ọsọ ya makwara iwe eze nwaanyị <laughs> nwaanyị a na-eko na-eko na-eko ọsọ ya na iji abịa ka ala agụ ala agụ ka e werela izi ego eze nwaanyị na eze mmụọ ahụ n'ime ehe ka ọrụ arụrụ were nwee ike ịrụ ọrụ nwaanyị abịa gbasaa ihe a be dibia <laughs> nwaanyị abịa gbasaa ihe a be dibịa <laughs> dibịa na-awụkọ na dibịa nụrụ nwaanyị ana dibịa nụrụ nwaanyị nwunye ya e na-eshi nne na kichin saịdị dị ha ụdọrọ saịdị ụnọ ọrụ ya na-ala nwaanyị onye ọzọ na-ala nwaanyị onye ọjọ hmm? ọ na-akọcha ụnọ ọzọ ụnụ na-alụgoro ụlọ ọrụ na ọrụ na ibe alụla ibe ahụ mere alụbago ọrụ afụzie transitional agwụgị dị ya bụkọ eze nwaanyị ọ na-ebughị ike taa ọwụ na dibịa la agụ nwa ahụ anwụteghị ọkwa mgbajie ha agbajifu ha ofu spida ofu pestin ofu pestin ka ofu lensi gbajifu ha dete n'ọsọ ịzọ ga ije kpọrọ ndibịa ha chena ana m eme ibe ndị dibịa awụ m tradishonal nwoke dị udude nke nnukwute mmụọ andị o nwere ọtụtụ ezumezu na ohu mmụọ na nnụ mmụọ nọ n'udude nke so ndị mere ibe mmụọ ahụ ọbanwa mụrụ so esi m from the lineage eji that mmụọ ọwụhụ dibia meela ha ibe je dibia kwakọchaala ha ngwongwo lachaa ha ebie bịa ka ya so na go na-emekọ ibe eze mmụọ na ibe eze tụtụrụ tụtụrụ ha ma akụjọ ahịa ha ọsịsọ be nna ala wụ ụmụ igwe ọ bụrụ na ewu nwa igwe ee ọụnụ ka nna ọụnụ ka nna ala ọsịsọ nna ala ụnụ mara na ife nna eriwe ụmụ igwe anaghị m eri ụmụ ụmụ ụmụ eze nwaanyị ụmụ ụmụ eze nwaanyị dibịa lara ma ụmụ bere ya ụmụ ụmụ akpakara dị ngwoma na-edifendị ndụ ndụ ndụ na-edifendị ebuka obi ebuka obi be na ala n'ime ebe ahụ ụnụ na-ede ya akwụkwọ ebuka obi wee sị ngwa ụmụ ofu onye ụnụ a na-ede ya ọgwụ ka a na oji ewe ụnụ ụmụnụ agosigo the act of foolishness ụnụ igbugoro onwe ha moto kụjigodo ha ukwu maka ebuka obi ebuka obi ama na ị na-eme exist ibe ji ebuka obi jisi ebuka obi ike so achọghị m inwetakwu enyi nwaanyị nwaanyị ụwụna na-abịa ebe a tụfụrụ m ọnụ ọsịsọ unu erughị ibe nna eri ibe nna kama m ji ala ụnụ kama m akwụsịla nwaanyị mgbe m na ụmụ igwe ọsịsọ ọ bụrụ na papa gị wụ igwe ị na-ene m anya na ọmụ n'ọnụ ka m ala ịnwe aṅụ bụrụ ibe godo expensiv jee nye ndụ akpakara dị ngwo mmụọ nye ihe a ị mara na ị e wụrụ onwe gị n'ala njide gị agbụọ nga asọ mmiri tụrịa na ị e onwe gị n'ala ị e wụrụ onwe gị n'ala ife m na-eriwu ụmụ igwe ọ bụrụ na ewughị ụmụ igwe na papa gị awụghị igwe ma ọ wuo n'owu ụmụ ife m na-eriwu ụmụ pg ụmụ igwe na ụmụ onowu onwere onwenye onye ji eribe ọmụnwa na-eri ibe awa expensive ibe m na-eri ọsịsọ ịbụ na m anaghị atụfuru gị ọnụ anaghị m eri ọ dịka ndị ibe ọ naghị m onweghị ibe ọnwụna ka m na-eri ụmụ igwe niile ahụ ị bụrụ a na-edikọrọ edicha wit expensive expensive ibe ịma ha na ọmụnwa na m na-eribe ịma ha ịmara na nwa na-eri ụmụ igwe esi m from igwe lineage esi m fọrọ m igwe ife niile a na-emegbu igwe anyị na-eme ebe anyị igwe gbaba ọfala gbachaa ọfala ma anọta gbaa nwa obere ọfala nke igwe mewe mmemme mmecha ma anọta mee obere mmemme nke m nchọọ ime nnukwute mmemme nchọọ eh, ime nnukwu mmemme ejewara n'udude nke agụleze chukwu ma ọ n'udude nke na nka ma ọ n'udude nke akwụ eze ma ọ na ana ịfụ na ana m eme nnukwu mmemme achọọ m ime nwa obere mmemme nọrọ n'obe agụ nkwụ agụ be m na-eme ya ebe ahụ ọsịsọ ọ wụrụ ofu mba ji ka onye ọwụ na-abịa rie ewute obi ọcha narie ya eze nwaanyị ife nkiri nnukwu mmadụ ọnụnwa aka n'ọnụ ka na-ekwu maka mhm, ndunji ndunji aga unu gaa n'ebe ahụ ụmụ akpakara dị ngwo ma ụmụ nwaanyị eze ụmụ nwaanyị ụmụ nwaanyị ya na-eje n'ụlọ uke abịa kparịa ma ụ na-agbafa nkịtị faje unu ga-eyi ife egwu n'ori na afọ na nkwọ na eke ka mmebe ndị nwoke ọ dịsị ndị nwoke ụnụ afọ na-esugbu isi chago mbụ ọnụ wee ewere fekinens na-afụtasịghị ya nnamdị kanụ zara maazị onye ọwụna zazie maazị ma ndị na-azị ichie ma ndị na maazị adụhụbebe onye ọwụna wụzi maazị maazị bikos nnamdị kanụ zara maazị so ịza maazị bịa ebe a kparịa m nwanne njide ga-ehichefụ m ga akwa ọsịsọ na ite ihe ịza maazị hmm? imerite ihe ịza maazị ụnụ ga-anụ ọgụ n'ụbọchị ọgụ na orie na afọ na nkwụ na eke odides ọfụ na life anyị ga-enye unu no rest anyị ga na afit unu hard and hard and hard fada mbaka ji eje o chiri fada ọ maghị ọrụ fada o jezie na-eje eme infọmant na-ewe onye awe infomant ka ọ fada mbaka is an O omeghe mfada ọwụ infọmant in the name of reverend fada ọ na-agbụkọ ọ bụrụ na o jire gị ụmụ igbo na abamọwa ịtọ mefe arest nna onye ahụ wee informant anyị achọghịzi ibe na-eme ụmụ igbo anyị ataghị afụ tu much achụwa anyị na larịgbo achụwa anyị n'oshodi achụwa anyị ebe a edipọtụ anyị na river niger eme anyị akaje niile dị iche iche anyị chọrọ ịnọrọ onwe anyị anyị chọrọ ibochite ọ dị mmadụ fọkas ndị donkia about ka anyị ji aka anyị gbaba mbọ taraba afụfụ ụwa n'ebe chineke anya mara ife chineke nwere ike ime anyị nwa so fada mbaka iwe threat to life of ndị igbo ị nweghị any motherfucking rit ime anybody arrest onweghị onye chiri gị fada di ya iwepụtara onwe gị iwepụtara onwe gị for this job and ị ga-arụ ya wute ezi obi gị niile mmadụ kparịgodo gị onweghị ịsụba na agwara chineke agwara jizọs akparịrị jizọs akparịrị ọ dịghị izi iwe kristianity so before ga egbaba to become a christianity ị ga-ajụ onwe gị ajụjụ ị ga-emenwukwa ife n'ọdị ya onwebeghị ihe e mere gị ije kpọrọ ndị iwere polis na-eme ndị mmadụ arest jizọs eboro ya eji na-abịa onweghị ibe o mere ekwutọrọ ya agbara ya ọtọ n'ihu mmadụ emere ya akaje dị iche iche betu ka o pruvuo datị na ọwụ superior na ihe niile ọ hapụrụ every down nke nke mee ka e were nwee ike ife ihe edere akwụkwọ nke gị enwebeghị neti m mere eme ị na-eji agba polis ị na-eji agwa polis na-eme ụmụazị ba ya arest kedu otu ị ga-esi pruvuru pepl na iwe kristianity na iwe devoted kristian anyị na-abịa prichiri unu ka onye ọwụna nke ọwụna onye kwere ka o kwesie ike na ya ọwụ na ị na-eje ụka devote yourself there ị na-eme omenala devote yourself there na akọ gburugburu wara wara ọwara gburugburu imecha ije kpọrọ ndị be anyị polis ihe ị na-eme adịghị good is not a christianity you are not practicing a christianity ị na-practice dibia papago achọrọ nke ime unu mee m arrest unu akọzi n'ọnụ bikos ndị na-akparị mmadụ wu ndị igbo ọwa igbo kristians na-akparị mmadụ ebe na my comment section here ị ga-afụ a lot of insult pakịrị here onwere onye enwere anybody na-akpọrọ polis onwere anybody na-asị jide gbuo onwere onwere ọdịka mkparị ya na-akparịbeghị m nwa traditional nwoke mana m ga-anọ na-ebinehe my life na-eprovre ha beyond the doubt that I'm a devoted traditional nwoke ọsọ gị gbuo m mma evuru m apa aha I am a devoted traditional nwoke ife ọsọrọgụ na-eme m anyị nụchagodo ọgụ ebe ezigbara ịnọ ebe ezigbara ịtọ ebe ezigbara ịbụọ anyị nụchagodo ọgụ ebe ahụ nwanne am a devoted traditional nwoke am a traditional man anyị kọchagodo ọnụ am a traditional man mana na ihe unu na-eme na ihe unu na-eme unu na-eji akpụrụ mmadụ unu kpuru ọ na-akpọ afa nne m ọ na-akpọ afa pepụl mana ihe niile Ebuka Obi na-eje na-akọ na-akpọ pepụl afa na-ekwugasị onwe onye mere onye ha onye na-akpọ ya afa onwe ha onye na eme ya ihe nna anyị ga-anụ ọgụ afọ isi ya wigo anyị ga-egbu ya ụnụ anyị ga-agba ya ụnụ ọgwụ ụnụ ka ụnụ nwụọ dị ọgwụ ọgwụ ụnụ na adụ nledi for this integration anyị ga-ekọ ya ụnụ hama n'isi were kọ ya ụnụ digoration ahụ n'ime isi ụnụ fada mbaka onweghị otu o si dị na katọlik buk na elebrem fada ga-eje mee ndị ọ na-akara ụka arest so ihe ahụ ịdara iwu ndị ụka ọ iwu tradishonal nwoke dị ka ịdara ịdara iwu ndị katọlik chọọchị anyị wee katọlik ivu ha anyị ụzọ kaba ụka anyị nwere fada mmadụ ka nwee fada onye eso nwee fada ugochukwu nwee fada Chiegbuka inweta ndụ fada anyị nwere be anyị anyị buru ibu anyị nwekwuru ma reverend sista bụ ogbuso nwee fada bagụ fada anyị nwere be anyị dueses nna omeghe onye na-eme ibe ya arest ịpụ ihe na-aka ahụhụ katọlik chọọchị bikos ọ dịsi fada nna kịta akpọrọ gị afa fancha niile kara ụka omeghe onye kara ụka ka gị nwa omeghe onye sụrụ hori mama shari mama kweri kweri kweri kweri omeghe onye sụrụ ya ha kara ụka na usoro emume nke mmisa ọnwụnụnwa na-emebi isiri ndị ụka ibe ọnwụnụnwa na-emebiri ndị katọlik chọọchị dị ya ways of life ụnụ nwa fada mbaka iwu ha ezigbo mmadụ andị a chọrọ nke egbe kene m akwụkwọ ka m gwaba na ọnwụghị otu anya ka ndị ụwa na ọnwụghị otu isi aka ụka ka esi aka ụka iwu ha na-esi aka ụka ka ịdị jire gị lot of people that's people ị na-eme imere arrest gụnwa ha saraba isi with fake preaching with fake miracles gụnwa ha sara ha nwa isi gụnwa destroy their brain na ijego were polisi kpụrụ ha kpọchie mmụọ ndị Roma ejide gogo mmụọ ndị ahụ unu ji eme alụrụ ala n'ala Igbo ụkwa ha ajọ mmụọ ka ọ wụrụ idat iwere mmụọ ahụ mee ibe ọgwa go mee ọ gakwa abụnye ọ ga-atụpụtakwago nna ana na-akọ m ọnụ alaikere m ya alaikere m ọnụ niile ọnụ na-akọ m bikọsụ ọnụ dị mụ ọnụ na-akọ m ọnụ onwe na ndị obodo a ji edipọtụ bụ edipọtụ bụ ha ekwe dipọtụ ọnwụ mhm. na obodo a nwere ike ka e gbu mma ụnụ ka ụnụ taa ma agbụrụ akpụrụ m kpụfụ m frọm ụnụ nwa bikos agba na mba aka ụnụ ụnụ egbuo obodo a adịghị ka ụnọ andị ụnụ enweghị ike imenwu m arez kama ụnụ a na-eche na naijiria ka nnọta ka ụnụ gbuo m anyị dee de tako like mugu adịgo nwa ị na-aza nwa igwe ee eh, chukwudela amana omone atọ ya ị nwere ike sef gị wụrụ mugu <laughs> eh, dike chara eze ha nwere ike lionson chuks ọgbakamelego ha nwere ike chara ibe niile a na-akọ na a ga-eru m nso god fumedumia fọdụ ụbọchị owu na fada ka ha mana ndị ọgụ ụrụ mana were na-eme sigriti ya na ebuka obi a na-eji enyegbu isi ụmụazị eme ọsọgo na-ebukwa na ọfụgo elota pepụl kwuru na ụdị ha si were nwụ ibe omi nụrụ na Ebuka Obi na-evi ndị mmadụ nsi ha na-aga na-enyegbu isi of pepụl ọ bụrụ ha na ikwu against Ebuka Obi ma ọ kwuo against Fada Mbaka beware of your friend ndị na-elu gị nso because ha gwa gị esi n'ike inside you nye gị nsi nye gị nsi gị nwụọ ọ ihe Ebuka Obi ha na-alụ don't worry ọkụ ọgbụ ọgụ a ọ dịgo o nwere ndị na-anwụ na nsi e isiri na nsi be anyị ọ from Ebuka Obi ha Ebuka Obi gwa m akwụkwọ na kọtụ from okwu ọnụ niile ụnụ na-ekwu a kọntradit chaa n'ụnụ onweghị enyi miracles ụnụ na-eme and ihe ahụ ụnụ na-eme anaghị eme ọ naghị amịta mkpụrụ enuwu ya mkpụrụ ọwụ na ọ na-amịta ụnụ nwa ji aka ụnụ eme ya ụnụ ji aka ụnụ eme ụnụ na enye anụ igbo adịghị mma today ọpọ uru ndị fara mbaka na uru ebuka obi because ọ ga-anọ na-enye ụnụ ife na-adịghị na wọd map ọdọghọ na wọd program ọdọghọ na wọd agenda ndị were kros wa obodo oyibo dakpuo mmiri so ihe Ebuka Obi na eme fake I challenge that man ya gbaa m akwụkwọ na kọtụ hmm? ya gbaa m akwụkwọ na kọtụ na ọ mara na ọ wụrụ na o mere o ana m akpọ ya afa ị nwere onye na-eme arụ gị gbọọ ya afa andị ịkpọrọ ya jee na kot ị gwa ya kwụsị ime ibe ahụ ọ na-eme ikwuo na na ị na ọ na-ekwu ute evidence ọsịsọ ọba ha ya ka eji achọ ụmụazị edu ibe ka nwanne ọsọgoro gụfuru nsi nsi nsi ebuka obibi bịa be m emaala gị ịwụrụ nwaanyị buru nsi ebuka obibi bịa m ga-ala ga ndị gaghị akọgbu m nsi ya bika ọsọ ị na-ene m anya ahụ a na-ama gị jijiji ala ngụ lagụ lagụ ọfụma ọfụma ịtọwa ihe nwanne ya tọng dị nwanne enweghị ibe ụmụ anyị dị ya tọng ga-akwụkwọ na ụnụ anụ ọfịa ụmụ anụ ọhịa eriri eri na-ezuzugharị enyere ụnụ chọrọ ime mmadụ ibe a na-agba ya neo neo colony the first missionaries bịara bịara wute meet our ancestors na those people nataziri the missionaries that che na ha ga-enye nwe eme e anyị e deten ebe <laughs> ọ na-afụ anyị ezigbote ụfụ na ahụ e nke emere anyị emesel ka ụrụ na-achọ ka unu mekwa anyị nke ikpeazụ ọ gaghị awụ ọkụ nigerian police ga-stop ime anyị arest anyị nwewo the traditional religions that of that land and o nwere ibe ọ ga-ekwu agwa mfada mbaka i declare ya ma ọgụ ọ gaghị anụnwuo ifu na ha ụnụ na nkịta ezuzu o nwere ọdị ọgụ nwere ebe ọ ga-eru ma ya wante ga-eme ụnụ niile afekt ụnụ niile na-eje ụka ọ ga-eme ụnụ affect kama ụnụ agba ọzọ ụnụ anwụọ silent ọnwụ yes anyị ga-emedeta na vect ụmụazị be anyị enweghị anyị enweghị ana andị anyị enweghị ụmụazị nke anyị na-eluzu eluzu anyị enwedoghị nke ji agba ọsọ sefu gbabara n'ime ọfịa ga nọrọ si na abi n'ime ọfịa no anyị nwere traditional religion onye ọbụla pụta ịkwụrụ defend ede traditional religion asị ka akụwa asịba akụwa asịba onweghị onye nwere ike ịbasa traditional religion ọgụ onye ọbụla anakwa na their religion dozie isi ebe ha na-emeghị anyị nwa traditional religion onye zuzu ezu anyị akọ igbo otu ndị awụsa muslims si akọ ihe awụsa muslims anyị fụrụ na respect that traditional religion ọ ndị igbo wayo ndị 419 ịnọrọ n'unu ịnọrọ n'ụka ịnọrọ n'ọdịnala irie nke ndị ụka irie nke ndị ọdịnala ndị ọdịnala ndị ndị traditional religion ọ dịzie ka dia sistem anaghị afọnshọn afọnshọn nwanne everybody bịa tikọta aka ọnụ ka anyị bido our traditional religion system mee ya extend na the whole Nigeria were ya na-achị ndị Yoruba chịba through kan ndị Hausa chịba through Muslims ndị Igbo ga-achị through traditional religion a ka esi wee program ya na onye ka ọ ga-adị anyị nwa achị ma ndị traditional religion Benin Yoruba Hausa anyị ga-achọfe ebe ọwụ na fanọ anyị na-ebido traditional autonomous house autonomous house autonomous house na-agbaghị mgbọrọgwụ otu a ụmụ anụ ọhịa otu a ụmụ anụ ọhịa si alụchikọ katọlik si alụchikọ churches everywhere for who otu a ka anyị ga-esi alụchikọ traditional houses both ma na Lagos ma everywhere ọ bụrụ na alụọ ka bụrụ ibe mere eji achụgharị ndị Igbo na aladịgbọ enechara m ife enechara m ede enechara m dete n'anya ejee na obodo mmadụ alụọ katọlik chọọchị ị na-alụ katọlik chọọchị na obodo mmadụ iwe roman why not ije n'obodo mmadụ rụọ ya traditional house ebe a na-ana aga ọjị na ebe a na aga ọjị aka nzu na edo onweghị onye agaghị emenwu ya onweghị nke ụnụ lụnwuru na Lagos mana ụnụ lụ katọlik chọọchị ebe ọnụ ụnụ ejere ụnụ akwa katọlik chọọchị ebe ọnụ ụnụ ejere ụnụ akwa katọlik chọọchị nwanne ụnụ amachasị ha ife ike ụnụ amachasị ha ife ike ka m na-agwa ụnụ ka eji achụgharị ụnụ rụọrọ m ofu ofu ofu traditional house na Ijaw steeti side ya wepụta akụọ mgbịrịgba kụọ ekwe kụọ ogene ma gbaa unu ahụ okirikiri ka nzu ebe ahụ o meghị ndị gọọmenti ga-eru di ya nso onweghị onye na-achụgharị ụnụ di ya mana ụnụ bụ ụnụ a na-ezuzu ezuzu onye mee onwe ya ọsọ mmadụ na-eme anyị ga-estend ọ these traditional religions nọ n'ụlọ na-atasa nsọ anụ na-ala nwunye mmadụ ụnụ ga ga-eti ụnụ ka ụnụ lụ tụtụrụ traditional house luchikwa everywhere na Nigeria otu esi awa abịa n'ala Igbo afụ mosque abịa na afụ chọọchị susukwuo na eje na obodo ndị ọzọ ka afụ traditional house ebe a na ama nzu ama edo agbapụ emume ebe a na-eme mee na ihe na ụnụ na ọ ụnụ mmadụ ụnụ chọrọ ịnwụ anwụ di mmụọ a na-agwọ ụnụ na-agwọta ụnụ di mmụọ ụnụ na-emebi isi onwe ụnụ ka a na-agwọ ụnụ agwọ ụnụ tu ụmụọchị ahụ ụnụ niile awụrụ sọnsọ nsọ ọgwụ ọgwụ achọrọ ka ahụ ụnụ wụrụ ahụ ụnụ ka ọgwụ dị iche na ahụ ụnụ were na amamife na-eje ụnụ ejizire fulish na-esi eje kama ụnụ ji eje rụọ shọpụ eje na-atọpụrụ ụnụ ego vụrụ na ụzọ rụọ okwu mmụọ na na-agbakọ na okwu mmụọ ahụ na na-eme bizinesi lụwazienụ shọpụ n'akụkụ okwu mmụọ ahụ ndị awụsa ji abịa n'ala igbo rụọ mosk biri n'akụkụ mosk ahụ na-emere onwe bizinesi ebe ahụ si ebe a na-eburu bizinesi na-aga sọplai everywhere ebechaa agbakọnakwa na mosk ahụ bụ ebe a ebe a ka ha ga-anọ anọ last fight and agaghị achụpụnwu ha achụpụnwu di ya because gọọmenti rekọgnaiziri ya ewere ya na-achị ụnụ for lọng time ụnụ a na-ezuzu onye igbo ji ọrụ ofushop onye nke ọzọ bịakwa ọrụkwa ofushop achụrụ onye achụrụ onye achụrụ onye ibe ahụ biznes m ibe ahụ ka eji unu eme ọsịsọ nwenu sensi nna nna unu ba ka ọ bara unu uru fada mbaka sistemụ anyị na-ebiudu na sistem a ka anyị nọ ọ dị pepụl na-eteretin anyị nwanne na sistem a ka anyị na ụnụ ga-anọ nụọ nnukwute ọgụ anyị nwụọ traditional religion believers ụnụ ga-emecha mara kweta na ọ na-eme onye ekweghị n'ibe ị na-ekwu ije kpụrụ polisi gbochie ya anyị nwewo ndị tradishonal religion believers na-agwa nwa fada mbaka ịmara ụmụazị be anyị niile kpọchiri na nga gaa relizie ha now relizie ha ncha niile ya mụkwụ sef na ọgụ nwa ji maazị Nnamdị Kanụ bikos ihe niile ị nazi emewu sekriti sekriti so o sigo n'ọnụ pụta were ọsọ were ije gaa relizie ụmụazị be anyị niile ịtụrụ nga we don't know anyị amaghị onye na-eme ụmụnne anyị arrest mana o sigo n'ọnụ dapụta so were ọsọ were ije gaa relezie ha ncha niile ọ bụghị ya duty or oh, it's not your duty so Ebuka Obi iji abịa na Abuja ka ị difendị ebe asụ i mere ka anyị kwụọ gị ka onugwu onwe ebe mere mata ya asị eze akụ na ije na nke Ebuka Obi na chọọchị bikos ụnụ niile na-eje na nke Ebuka Obi ga-enwe problem one after another onwe ife mere mata ya asa eze akụ onye na tiri isi na Zion Gate ị nwere ike iti isi na Zion Gate ọ wụrụ mpụta ihe ha apụta nwụzi apụta so onye ọwụna respektiela anyị ụmụ Igbo ije ha gbuoro onye ọwụna polisi ọwa asị onye ekweghị na ya gospel na ya fake miracle na ya ofe ka ihe niile ị na-eme di ya ịkpọrọ polisi gbochie nna anyị umeghe ọwụ ahụhụ kristianity ibe ahụ diktatorship onye kweghị na ibe ya n'ibe ipirichiri ije were polisi gbochie onye kpọọ ga onye ka ewu anaghị akpọ buhari aba na-akpọ buhari aba ogogo ife ibe buhari mere na-akparị ọdị politishans onweghị ife ha mere akparịa ya ga onye kpọọ ga afa na ibu ọjọọ i mere ije kpụrụkpụrụ izu gbochie ịka Buhari ife niile a na-eme Tinubu ịka Tinubu ndụ niile chịrị ya chi bụ na-ese kritisaiz ha nwere onye nwere onye metụrụ mmadụ ya ka onye nwe demokrasi nke a wee kwuo okwu na fada Mbaka na o mere mirakụl na onwe ọ na o mere ije polisi gbochie mmadụ fada Mbaka enweghị ike egwu onye nwụrụ anwụ ndị Rom uwe na-ewetala ụlọ katọlik chọọchị anaghị akpọta onye nwụrụ anwụ ibe ahụ 419 ka ị na-eme na kristianiti ị nweghị ike egwu onye isi fada Mbaka ị nweghị ike ime ka onye isi fụ ụzọ and ị nweghị ike ime ka onye nwụrụ anwụ si n'ọnwụ benie ị nweghị ike ime ka onye gbajiri ọba ka ọba ya dịkwa mma egen ọla o jere ụlọ ọgwụ akụkwasịa ya ọba ya ahụ so kedu ibe ụnụ na-achọ igosi ya ruling party kwuo okwu opozishon na-atị agba chalenji ya ibe eji enwe opposition onye ọbụla na-ekweghị n'ibe ikwuru wu ya opozishon opposition isi ala awa ụhụ nọkịta ijeme mmadụ arest just like that ọ gosiri na ihe ị na-eme enweghị isi anyị jekịta awụọ na Nigerian polisi mgbe ya agazi na onweghị nne rit ịga mee ni religious people ni religious people arrest sọsọ ị nwere ike ime savụọ ha akwụkwọ gwa ha na yes ka asị gị dis guy sef nwanne enweta ha ike gị na-eji ọsịsọ grisove ikeji ikeji nwanne ọ we we ikeji iwe ike ikeji ka ịwụ ọdụdụ ji ikeji ọdụ ikeji ikeji ikeji ji ya nọ n'ala ọ ife ịwụ so this this guy sef hm? pritichi ọ maka mere gị nne be anyị hm? very soon they will arrest nwanne ibe niile ahụrụ na-ekwu ọ na ha ememe arrest very soon ọwụ na fa ememe arrest eh, tọnda tọnda na-eji ọkụ mmụọ laghachi azụ gbagbu isi ụnụ niile wishiri m datin awụghị m mbọị otego nọ na disi awụrụ mana ọ dịka ọ nyụrụ anyụ mana ugbu a ka m ji agwa ife anọ na awụrụ afọ long time unu amaghị ibe ibe ọwụ for long time ọ ije ka ịta ibe ahụ ọtazi ego ọwụhụ n'anya m ka a ga-emefe ka miracle without money nothing like heaven and hell fire without money nothing like heaven and hell fire ebuka obi si chakakpọm ebuka obi kwa agbọghọ ga-aba abago wee Ebuka Obi your name is ebuko Obi akpọọ ga-aba ime ime gịnị nna isi mebikwa ego shirigo nsheshe si ebe afụ ọsịsọ ma oshirigo ahụ ahụ si ihe afụ chere ọmụ ka a na-agbara pefum agbafu pefum agbakwa pefum nke afọ enu isi enu isi nshi nyụrụ anụ ọhịa bụsị ndị ejide ha emeji kwebụrụ emeji ọkpọsụ riko ha ọsọ bụ Naijiria na-amị na-aga edi onwe hmm? were na amị were naijirian polisi gbuo onwe ha gburugburu anaghị ị na-eme man of god ị naghị ewere ndụ mmụọ ndụ mmụọ nke igwe ma ndụ ndụ ndụ angels nke igwe sọrọ ndụ onwe ije were naijiria polisi sọrọ ndụ onwe akpati nsị egbe miracle <laughs> onye nweta onye ma ọdị miracle ị na-eme kama mmadụ ji ewere ndị mmụọ ozi nke igwe ma ọwụ njere michael ma ọwụ njere gabriel ma ọ wee njere nkwelọ njere nje nna je kpọọ dọdụ ya nọrịta ka ọ gosiela anyị e ndị enjels e niile ahụ ma eje donela ma ejele ejele ejele eje ọ kara iwere ndị nje niile ahụ sọrọ andụ onwe ya o je were naijirian polis wit naijirian amị sọrọ andụ onwe ebuka obi were enje yoroi enje enje yoroi angel mari nna eh, eh, na-edere m aha ndị angels here o kwesịrị iji soro ndị onwe kwefụrụ ife niile ahụ na unu emene m unu emene m nje obodo oyibo jefu ejefu jee ebe ibe niile na-amụkọ amụkọ esi abịa so that nnọrọzie ike ahụ nke ọwụ na ikwuru meje weta egosighị nke ọwụ na ikwuru meje weta egosighị ndị eme anọdụ ya pụrụ vuoro ụrụ na ibe niile a na-amụkọ amụkọ omeghị ibe ọwụ eh? ife niile a na-amụkọ amụkọ omeghị ife ọwụ ebuka obi ịkara iji ya njelu yuloi enjelu gbaikel enjelu gabren enjelu ndịgasị gasị na na-edere m aba ndị enjel hmm? na na-edere m aba ndị so o kwesịrị iji sọrọ ndị onwe dis pepl anwachasịghị ihu ike na-epada mbaga. ee elefere m fada ụnọ na oje kpọọ polisi ya na iji eme onye arest ka anyị jee ya <laughs> alafụta ya ụdị ndị mmadụ ndị mmadụ eje confuse the person akpọ fon asụ ya nọ nweta onye a na-ejewa nkele the person ife ahụ jọsụ ife mbaka ka na-alụ esogo na o bịakwa o mechakwa oyirikwa akwa ndụ fada mana mgbe onye ji alụ kakosikridiri ọ mụkwuru ihe ọ mmụọ be anyị gbadoro aka na akpịrị a na-asa asịsa ihe niile ha mere anyị chai farambaka a O onwe ụmụnne ụlọ ọrụ na-achọ achọ garụ m idie farambaka ka a garịrị iziere gị ụmụnne ụmụnne ụlọ na ejibe ihe ọrụ na ije ha adoleshọn mbaka akpụrụizi ego bụ ya ụlọ ụka igwe ha jee were polisi kpọrọ gị na <laughs> onye nwere onye nwere ya ode ndo nwanne so unu niile unu niile nọ na nke adoreshọn mbaka ka na polisi ga-eji kpụkọrọ ụlọ ebe ọ bụrụ na achọ ọ ga-achọ na adoreshọn fada mba ka ewere e polisi buru gị nga n'ime unu n'ime sel gị ji anọkweta na ịwụrụgo memba alirizie gị bịa ọkwa hei nna eh. so n'aka unu niile si wụrụcha prisoner of Farambaka n'ime adoration ministry onye kwere na onye nwere mana tata anyị nụrụ ya ọbịago ajọ ojigo ya ihe adodezi jọji ya kụbie ya ode ka ọdụ Farambaka ị ga-ereriziri anyị ụmụazị be anyị niile nọ na nga maka ndị ka ji vidio vidiyo ọwụ na Fada ka ririzie gị ụbọchị ọwụ na ịwọchiri vidiyo a isoro na ndụ viktim ndụ Fada Mbaka mere arest anyị na-edere ịma ife mere i mere Fada Mbaka ji wee mee gị arest so ị ga-abịa na my inbox ka anyị collect those informations na-enye anyị dị update ihe mere eji tụọ gị nga Fada Mbaka ji hapụzie chọọchị na alụ kristi o ji enye ụnụ ọ bụrụzie ụnụ jee tụọ ụnụ na nga eh? and what making the things laugh. Because <laughs> what happiness in Kilus <laughs> really, happiness in Kilus <laughs> really. Ne, inakwili mke na kusumu ka huwa kwa kwa nugu kwa kam togo. Okay, ha, Gilu happiness, never, wakamelegu. Gilu, for calling him Fadambaka. That means you are still respecting him. Nice one. Lost soul. <laughs> Bianchilu. <laughs> Ema wonko onugbu eje mba agba afa n'isi gị. Because before ọ na-apụta ihe kwuo okwu o nwere something na-eme ihe a. Adịmụọ traditional nwoke edo onye alu alu mo. m o. Emekwa ha ọ dịka problem ị nwere m agaghị maka ọsọ ikwu ha n'okwu amarago ndị problem ebe o si abịa ilusion is na one of those people achọ m ikwu meme gbakasị ahụ ọhụrụ n'ọnwa na nka ka ewu <laughs> ekotego m nnukwute okwu too much <laughs> ah, ikechukwu Lucky from Leipzig Germany ụgbaka m eleghe nwanne m nwoke ee kenela m ndị niile nọ na Leipzig si ha datara traditional nwoke dị laikrewe ndụ Leipzig ndụ Leipzig Germany etuo m na aba n'orie na ahụ na nkwọ na-eke so ụgbaka m ele ụnụ ndị niile nọ na Leipzig ịma na ndụ be anyị ndị be anyị ndị ọmụta ụgba karịa o ike na-abụ na ana akpọ Leipzig a ha nwere ike akpọ ya dịwe ha ji agba ha ji agba ya Leipzig <laughs> Leipzig ọ wụghọ Leipzig maka ndị jere ka akpọ esen david kpọọ ya esen david so ibe awa asụsụ anyị ka anyị na-asụ here is our language so geenụ m ntị onye nsi produce or something before ọ na-eje ka ụnụ ka eme ya character assassination ma ọ na-eje mee mistake ka a na-akpọ aba na Germany if you na learn it from traditional nwoke dị ije ije eme ihe a ripe Leipzig so ụmụnne anyị ndị Leipzig ekele m ụnụ mhm. ebube chukwu zọrọ na nke so tata awụghị ya brọda nna nsogbu adụ aka ọhụrụ i wetara ụmụaka mere mhm. watching from Sote, hey, Sote, Sottegem, Sottegem, Belgium. Salut, salut. ọgbaka meele gị eh, ndụ ụmụnne anyị ndụ belgium kenele m pọl pọl nwanne m nọkwa na belgium hmm? alizona paulsen ọkwa oh, nwanne m ọ nọkwara belgium tuoro m ya ava kenele m ụmụnne anyị niile nọ na belgium hmm, ụmụaka mebere ụnụ ọnụ nwawo ndị nọ na central of europe first capital of europe belgium chineke ebe ife niile na-eme salle germany igbo ọmaka meele gị from halisela ọmaka meele ndị niile nọ na halisela germany prosperity oz watching from accra ghana how act of ra Ghana ụmụaka mewere ụnụ na orie na na nkwụ na-ekere ebe ọgwụra na mpaghara ụwa ebe ọwụ na si na-awụ ọchị m ibe nji na-eme live vidio awụ fada mbaka ọwụ na ụnụ wọchị ya vidio fada mbaka ebe o kwuru na ọ nazi eji akpụkọrọ ụmụazị be anyị na-emefe arrest sekretịrị n'ọkwa ibe ọ na-emezi nke ikpeazụ a sekretịrị ibe ahụ the children of the darkness because anyị nwewo ndị omenala anyị nwewo ndị ụka anyị nwewuru na iwu ụmụ ife adị onye ọbụla na-eme ife ọ na iwu ụmụ ife anaghị eme ife sekriti chibueze oke ndụ omakameele gị manchester london omaka meele ndị niile nọ na manchester enwekwara m ụmụnne ndị izu ọbịa na manchester na ndị na nke ha vụrụ ivu ọgbaka mebere ụnụ chigozie emmanuel from israel the holy land of our ancestors. Nneoma kamele gị shalom from Luxembourg na ibe ahụ ndị nwere nnukwute ego Chineke Luxembourg <laughs> ọ dị ebe na Luxembourg nwere nnukwu ego ọbaghị uru ụmụaka kamele gị hmm, ana m ewishi ndị ọwụna nọ na Naịjirịa ana m ewishi unu Luxembourg maka ibe Luxembourg meere unu ị na ọgaranya abatagobe unu ee eh, franklin ibekwe ibe ekwebeghị ibe ekwebeghị ọkwa ibekwe gbara na ihe ị na-eme na-aga n'ihu so ọgbaka ma ele gị hmm? farambaka ị ga-erere izu ụmụazị be anyị kpochiri mụ nwee demand go for the release of ụmụazị be anyị and ọzọ emezina ịnwa anwa kpụrụkwa anybody again na secret anyị agwaghị na anyị nwawa ụmụ ife and na anyị ga-ahụgo ka onugwu tie gị ezigbote ife papa gị mere dibia o meteghị ọnụ ya na dibia ịkatakwughị ọnụ gị n'ụka nkata oge ọwụ na ị na-ehi ka mmiri mmiri ị na-eme ka nkata nkata were mmiri hmm? na-ehi mmiri eji eje were gọmụ machi isie nkata gị ahụ data agba ya mmiri ọdọrọ fada mbaka kpata ha ike chịta ha aja onweghị onye iwu n'obodo rekọgnaiz o. ị na-eji polisi eme ụmụazị be anya arest echi fụtara popit so na ewu elevere m nna onwe ha lebere mpada ewu ewu ewu ewu ewu ewu ewu polisi arest itetọkọgo onwe gị onwe ha lebere mpada ewu egwu gị nna akpọvu eje m akwụsị ịkpọ egwu gị eje m egwu gị niile a nna akpọ ma nke nna akpọ n'ụlọ ọrụ ma nke nna akpọ were ala ha ụra eje m akwụsị ịkpọ egwu gị iwu ha ezigbo mmadụ nọkọta ịkọwa egwu onye ọma edere m mma e, onye na-eme mma onye ọma edere m mma e. lukat ido akpọrọ ụmụ nwa ụmụazị be anyị na-agbochi na nga ego m ọrụ onye mere m ikwe egwu niile ahụ ị kụrụ God who made me and you because of akparamagwa gị anyị kpara na secret omego m ha eti egwu niile from A to Z ejeghị m agbakwa egwu gị again ije na YouTube ọ bụrụ na ị na-ahụ the viewers egwu ndị na-evi ndị na-akpọ egwu ị ga-ama na m nwa na-akpọ egwu well well well mana ị gaghị agaghị ị gaghị afụkwa m ka m kpọrọ egwu gị again ọwa anyị nwa mgbe ị kụrụ egwu gị mgbe anyị ka nọ na-aba anyị na-ekwu chidera odego ya wụọchie ma mgbe ị kụrụ data egwu a chidera dere odego ya ife odere na-eme ifechi kwuru okwugo ya ife o kwuru na-eme tupu amụna gị na chukwu ekwugo ife iji abụnụ ọrụ ife iji abụna n'ụwa onyinye chineke m anaghị aghọta ya na ifuru egwu gị niile ahụ anaghị m akpọzi anaghị m akpọzi ịnọkọta ị na-egboro ụmụazị be anyị akpọchi isi tụgo ụdị ịkụ na apịa ịkụgo onwe gị abịa egwu gụna ọ na ị na-enwetabu 1000 na yutubu ijezi ị na-enwetazu ibe ijezi na-enweta 800 o 900 bikos agbụrụgo m onwe m ejeghị m akpọkwa egwu gị again onye na-eje bụ ihe ikpa emechara gị ibe tụkọnọchara gị ego onyinye rụchara gị ebe niile adoration ministry gị were ego anyị ike anyị ka anyị ji mechara gị ife niile onye kwụzi okwu ije kpọrọ ya polisi na ịkpọrọ onye yoruba polisi gụ na onye yoruba tụkọta megide ibe niile ịnwe anwa kpọrọ ya polisi na ndụ gị a onweghị ike ịtụfukwara gị ọnụ egen gị na ya enweghị ike imekọkwa ibe egen onweghị ibe ọwara gị na ya nwere ike imekọkwa egen na ndụ ọ dị life of yoruba onye a ka ọ dịkwa ndị awụsa gụ na onye awụsa mee ibe mekọta ibe n'ụwa na ịkpọrọ ya polisi ma ọ wụ igosi ya ibe m ahụ nna ewu alụ na banza ọsịsọ onweghị ibe eji ga-eme onye aka ọdụm nwa wu nwudude nke kendọm inwe anwa ha ele asị ma ọ tụọrọ asị ma achọpụta ya ma ọ emere m ọdụ stins nna enwezikwa ibe ọbụla ị na-eme nna nna arịgadịgo so olebere mfada anụ nta a na-ewe na ịwụ ị na-epiogharị na-eji akpọrọ ụmụnne anyị polisi na sikriti ịwụ agboro eji arịkọlụ elọtọfụ ụmụ nwaanyị tụbara ime ndị mụrụ ya n'ugwu awụsa ndị mụchara ya ebe a na-eme na amaghị onye mụrụ ya mana ọgụ nwa mụrụ nna ewu ha ezigbo mmadụ bikos of ibe anyị mere erijetie na ngo from today erijetiri go n'owe way <laughs> ogbonna ya ezifụrọba <laughs> ndị nke ese na odimborg ka nnukwute eze ka esen david ka esen na ateneze ndị ese ka nkọ ọ wụrụ eze david nwanne ekerekwere m mana ọwụrụ ebe ọ esen ndị ọzọ ọ esen bobek esen nke ọzọ ọ ha na-anada esen m ga-ekwere mana ọ wụrụkwa ha na esen david o meghị ibe nna omeghị ibe nji arest eme omeghị ibe nji onye chi ime m arest obeme m arest bọsụ unu ji abịa ime m arest ka unu ji ama na enwere m ngwa ọgụ nwa fada wee biafra nsoja ọ nụrụ ọgụ nụ chọọ ọgụ e were hapụ anyị nwa anyị nwewo the children of that people nụrụ ọgụ biafra ọwụ na ịnweghị respect n'ebe anyị na anyị afụ ọgụ ka onugwu ọsịsọ anyị nwe nwere big profile n'ụwa niile ị naghị afụ m na o nwere ụmụ Germany papa nụrụ ọgụ nụcha ọgụ papa nwere rank nwee ndị ụmụ Israel papa ha nụrụ ọgụ enwere lot of people papa fa nụrụ ọgụ n'ụwa niile a na-akwari dis people ugwu ọwụ na papa gị nụrụ ọgụ o nwere dị kind of life ị e ga na-ebi so ọwụ na unu erespekt ihe onye onwe anyị ọwụ na unu erespekt ihe mụnwa ka unu na-eme arrest bọs unu ji abịa ka unu mee m arrest ka unu ga-ekwu onye unu kwuo ebe mere unu ji wee chi bịa mee m arrest onye duiri unu ewere ngwa ụnụ ibe m na-eme ndụ dị ka ụnụ awụme son of nze eze kol john nwokedi a biafran soldier nigerian civil war and nigerian biafran civil war ended with no victor no vanquish so after the biafran civil war this is us we are living so ị gaghị ejeme anyị arrest ị gaghị hide under our own struggle under our own history wee na-elikwudeti ya o mere elọta ụfụ ụmụ anụ ọhịa ime ọsọ ga YPOB YPOB the life you live after the thing wee ihe na-edefine gị onwe ihe ị gwara ndị mmadụ na ịwụ not the life you live the life you live defines you not what you tell people unu ebidogo e na act ninja na-eme all this nonsense ya na-eme na-ewetara onwe unu shems and woe na-afọlụkwanụ woefully na-hide under the innocent children were na-eme alụ dị iche iche gị onwe gị alụ onwunwe gị alụ ahụ ị na-eme n'ọgụ n'obi ụtụtụ na-ebie n'anyasị gị nwa m alụ niile ị na-eme I don't need to go and investigate about alụ unu na-eme unu nwa m onwe unu unu ma alụ niile unu na-eme alụ ahụ ị far from you and ọnọgụ n'obi 247 ị ka họrọ na away from it ụmụnwa the traditional nwoke the son of a Biafran soldier and that m ekwu that Nigerian Biafran civil war ended with no victor no vanquish so I have my right to live my life for who I am for God's sake and I choose the best land to live so I bụrụ that na ọnụ nwa Nigerian na na naijiria gọọmenti ga-eduri ụnụ ga-anụ chọwo ndị ahụ papa ha nọrọ ọgụ biafra ma ihe a nwanne eji m agbakasị ụnụ unu kote evu unu kote m nke ikpeazụ agbaa m ụnụ na international community ji ajụ ụnụ ọchọchọrọ ụnụ okwu mba ọkwọ nọrọ onwe ya na germany na-emere onwe ife ọ na-eme yes ka ezikwara ihe unu ji chọrọ ejebe di ya gịnị ka ụnụ gwara ya o ji gwa ụnụ nke ọ gwara ụnụ awụme big profile so respect enu that ụna ọ na-eme gị jelọsị na ị chọrọ ịdị ka traditional nwoke iji anwụọ more than ten times before ga ewụrụ traditional nwoke dị fada mbaka ọ ije nata ike ndị rom ọ dịghị ka nwanne onwego ndị na-ala ike ka ike ndị rom gaa enwego ndị papa gị dibia ka ọwụ nwa dibia nwa di nwa di nwa dibia anya nzu ka papa gị my grandfather wee eze mmụọ and mmụọ ahụ nọ na-eche ma ọmụnwa wụdị mụnwa wee eze mmụọ so onweghị onye ewu onweghị onye ewu na society onweghị onye recognizere gị a sịgo na jizọs wee shaman ya jizọs wee shaman n'ọnwa n'eze mmụọ ka jizọs the life of jije ege n'ebe ndị fada ahụ na-akọwa about jizọs a na-agwa gị atụkụ na ọwụghị onye ọcha so ọ dịsị nọnsens ị na-akọrọ tu ka ị na-akọ fada mbaka emekpọ mme mmadụ arrest nwanne bịa ma eme arrest ka m fụọ ọgụ ka onugwu ka m gwa gị na ewu e nwere m big profile Ebuka Obi mee m arrest ka m gwaji ntụtụrụ karat ji fugo ofu ọkpa anụ ọhịa nọkịta ụnụ a na-ekwuwasị ọrụ na-eme nonsensi na-achọkwa ụnụ hụrụ ya pepụl emeghị unu niile egwu from A to Z my father is ebia Biafran soldier and ọnụrụ ọgụ nụchọọ were hand ya mụnwa traditional nwoke dị ova so ọ bụrụ na ọnụ nwa wụ ndị na-abịa eme anyị arest ma ọ na-abịa egbuchasị anyị na unu ihe ibe ahụ Nigeria Biafran civil war ended with no victor no vanquish which means your endigo and this other people have their right to live for who they are other people have their right to live for who they are and everybody agabagolo onwe ha anyị na-ebiri onwe anyị ndụ anyị sef, na-emere onwe anyị ihe anyị na-eme international community likely i recognize ya for who we are wụrụ ụmụ local ụmụ local champions a n'ala nwunye mmadụ na-eme ife nzuzo ọdịsị ụmụ anụ ọbịa ga-akụwasị isi ha ebuka obi fụfada mbaka na ọwụ na ụnụ agagharịrị izi ndị be anyị ọnụ kpọchisiri na nga anyị ụnụ ahapụgodoro anyị n'igbo pụọ adịotansi kwuo taa ka m chọrọ ka ọ dị hapụkana na anụ igbo ahụ si di ya pụọ na unu emega arụ anaghị eme emedi ya and unu ga-ebido respektiv our culture and the tradition ọnwụ na ịkpọrọ ikpowere polisi kpọchie nwa be anyị irere izi ya be anyị ịhapụ anya igbu ahụ pụọ bikos ihe ga-eme gị m ga-akụziri unu na mmụọ be anyị na-arụ ọrụ na all this nonsense ya unu na-eme ihe ahụ ịkọnfuz anyị ka ahapụ ịma otu mmụọ be anyị si arụ ọrụ mana ọ bụrụ na ịkpọchiri nwa be anyị na ọ bụrụ na ị kpọchiri o nwere onye be anyị kpọchiri na nga gaa relizie ya ma ọ gaghị hapụ anụ igbo mee eskepu ọmaka mere ụnụ